AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ ga-adịrị gị na mma onye nwe m ga-agọzi gị onye nwe m ga-eleta gị n'ezinụlọ gị onye nwe m ga-edu gị n'ụzọ gị niile ụbọchị niile nke na-adị ndụ eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa chetakwa na asị m na anyị chọrọ ileba anya n'ụbọchị ndị a na ihe gbasara agwa ma ọ bụ omume anyị mgbe anyị na-achịkọta okwu a ọnụ n'ụbọchị gara aga anyị gụrụ akwụkwọ ndị Galeshia isi ise amaokwu nke iri na isii nke na-asị ma asị m na ejegharị nọ site na mmụọ nsọ unu agaghị emezukwa agụụ nke anụ arụ ma ọlị nwanne m onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka anyị jegharịa n'ime mmụọ nsọ n'ihi na ebe ahụ ka ike anyị dabere asị m na ebe ahụ ka ike anyị dabere lee anya onye mụ na ya na-atụgharị uche ịnọgidesi ike na ihe ndị ahụ ị chọrọ ịhapụ agwa ndị ahụ ị chọrọ ịhapụ agaghị enye gị ohere iji si ike ma ọ kpaa agwa ndị ahụ nke kwesịrị ekwesị nke na-agụ gị agụ ka ị na-akpa were ohere ahụ nke ị kwesịrị iji na-enye onwe gị nsogbu maka ihe ndị ahụ nke ị chọrọ ịhapụ mee ihe ndị nke kwesịrị ekwesị mee ka o weta gị ahụ gaa ahụ na ọ dịkwa ohere dịra ime ihe ndị nke ọzọ ahụ nke a bụ eziokwu ikike nke ezi ihe na-emeri ikike nke ihe ọjọọ ihe na-ekpuchi ọchịchịrị n'ụzọ ọbụla ọ dịghị mgbe ndụ na-agaghị emeri ọnwụ ihe ọbụla nke Chineke na-enye mụ na gị karịrị ihe ọbụla nke onye iro na-achọ ka mụ na gị mee ma ọ bụ ndụ ahụ nke onye iro na-achọ ka mụ na gị bie onye iro na-achọ ka anyị kpaa agwa ndị a na-ekwesịghị ekwesị bie ndụ na-anụ arụ dị ka o si masị anyị n'ihi na ọ bụ ndụ ya onwe ya nke ahụ bụ agwa ya gịnị ka eji mara onye iro gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ agwa ndị a dị njọ obi ọjọọ obi rere ure obi nke jupụtara n'ihe ilu mgbe niile nke a bụ akparamagwa ya otu a ka ọ chọrọ ka mụ na gị si na-ebi ndụ ma Chineke ekwela n'ihi na Chineke na-achọ ka anyị bụrụ ndị ga-ewedata onwe anyị ala ka mmụọ nsọ due mụ na gị duo anyị n'ezi ihe anyị abụrụ ndị ga-enwe ọṅụ ahụ nke ọnwụ nke Jizọs nwụrụ n'elu obe kwesịrị inye mụ na gị na onye a bụ onye na-ebi ezi ndụ bụ onye na-akpa ezi agwa ọ bụ ya bụ onye a na-akpọ na onye a na-ebi ezi ndụ otu ihe ị ghaghị ijide aka ma ọ bụrụ na ị ga-achọ iwulite onwe gị elu na agwa ndị dị mma ma mebie ndị ọjọọ bụ na ị ghaghị ilewe anya na ihe ahụ ma ọ bụ ezi agwa ahụ nke ị chọrọ iwepụta n'ime ndụ gị ọ bụrụ na ị were ya chee n'iru ọ ga-ewere ọnọdụ nke ihe ọjọọ ndị ahụ ndị a na-achọ ịhapụ n'ihi na ị werela ikike niile echiche gị niile tinye n'ihe ahụ nke bụ ezi ihe nke ị chọrọ ime iji maa atụ ọ bụrụ na abụghị m onye a mụrụ mụọrọ nri dịka ndị Igbo na-ekwu ya nri gwụla ọba otu ọbụla esi bupụta ya ọ ga-egwu ma ọ gwụghị aga m akwụ aka gịnị ka m kwesịrị ime ọ ga-adị mkpa ka m bụrụ onye ga-ewezụga onwe m n'ebe usuekwu dị n'ebe ihe oriri ndị dị otu a dị ọ bụrụ na ọ dabara gị n'ụzọ dị otu a biko mee ka ị e dịtụ anya n'ebe ihe ndị a dị ka echiche gị ghara ị na-aga na ihe oriri mgbe ọbụla ihe nke ị ga na-eme bụ ihe ndị ahụ ọ bụ imewe ya ara ahụ icheta na iribeghị ihe nke ga-eme ka echiche gị pụọ n'ebe ihe oriri dị were ihe ndị dị otu a kpọrọ mkpa lee anya ọ bụrụ na ị bụ onye ọ na-amasị ịgụ akwụkwọ kwee ka akwụkwọ ndị ahụ ọ bụ ihu ebe esere ihe oriri ndị ahụ ọ bụ ngwa ngwa ịhụrụ ya gị bidoro asịwa ire gị dị anya ebe ị nọ kama họrọ akwụkwọ ndị ahụ nke ga-enyere gị aka ịghọta ihe oriri nke ga-enye gị ahụike nke ga-eme ka ị too eto n'izu na amamihe nri ndị ahụ nke ga-ewepụ oke nrịrịa nri ndị nke ọzọ na-akpata n'ime ahụ ndị mmadụ ọ ga-enyere gị aka inwe nhọrọ ịmata ihe ị kwesịrị iri ma bụrụ onye ga-anọ n'ahụike ọ bụ ya bụ ụzọ ọ ga-amasị m ka anyị lebatụ anya ọ bụkwa ụzọ dị otu a ka ndị ọkachamara na ihe gbasara ihe oriri na-atụziri anyị aka n'ihi na ọ uru na anyị na-eri ihe oriri na-eritara onwe gị nrịrịa ọ bụkwanụ irie ihe oriri ya eme ahụ adịghị ike nke ahụ a ga-eri ya eweta nramahụ na mgbe n'ihu o kwesịrị ka anyị jiri nwayọọ ebe ihe oriri ndị dị otu a dị ma kpọọ mkpa ịhazi onwe anyị ịga na ngalaba nke ahụ ga-eme ka anyị nwee ike nwee ezigbo nhọrọ gị onye mụ na ya na-atụgharị uche dị ka a na-agwa anyị na ọ bụrụ na anyị chọrọ ịbụ ndị ga-anọgide n'ahụike na anyị kwesịrị imegharị ahụ dị ka otu n'ihe ndị nke anyị ga-eme ka anyị wee nwee ahụike na anyị ga-emegharị ahụ ga-ebịa bido imegharị ahụ ya bụrụ na ị na-emegharị ahụ nke mbụ lee anya mgbe ahụ ị bidoro ya ebidola bịa chewe sị nwere ohere iji mee ihe ndị dị otu a ịma na ọ gbanụghị mfe mgbe ị bịara chewe echiche n'ụzọ dị otu a ị gaghị emeli ya ọ bụrụ na ịlekwasị anya na uru ị ga-erite ma ọ bụrụ na ịmegasịa ahụ na mgbe n'ihu nke ahụ ga-eme gị ọ bụ na mgbe mbụ ahụ ị bidoro imegasị ahụ ahụ gị anatabeghị ya ị nwere ike Ị gaa ya nke ụbọchị mbụ ya kụọ gị ahụ ruru gaa gaa nke ụbọchị abụọ ọ dịghị ihe dị ka mgbanwe ị ga-anọ n'ahụ mgbu na-arụ ụfụ gị bịa chewesị ọ bụ na m gaghị akwụsị ihe a ọ bụrụ gịnị ka m na-erite n'ime gasị ahụ ma ọ bụrụ na inwe ntachi obi na-emegasị ahụ na-aga n'iru ị ga-ahụ na ọ dị mgbe ọ ga-eru mgbu ndị ahụ ga-abịa pụwa ga-abịa hụ na n'ezie na ị na-aga n'iru na ị na-eme nke ọma dị ka m mere ka anyị ghọta ọ bụghị nramahụ ndị a bụ ihe anyị kwesịrị iche n'iru anyị ihe anyị kwesịrị iche n'iru anyị bụ uru nke anyị ga-erita ma ọ bụrụ na anyị bụrụ ndị ọ ga ewu ahụ ụtụtụ ọbụla tutu anyị eme ihe ọbụla anyị apụta gagharịa njem ma ọ bụ megasị ahụ n'ụzọ ọbụla nke ahụ anyị natara nke nwere ike iwulite ahụ anyị elu na ahụike ọ bụ ya bụ ihe m chọrọ ka anyị leba anya n'ime ya n'ihi na ọ bụrụ ịbịa gụwa ohere nke ị ga-ewepụta ga-ebịa gụwa ụdị mgbu nke ị ga-enwe ga-ebịa gụwa nga megidekwana ihe a rue mgbe ole ị pụrụ ịbụ onye ga-anọgide na agwa ndị ahụ nke ị chọrọ ịgbanwe nke pụrụ iduba gị na mgbu nke karịrị nke nke bụ ihe nlụpụta nke anọgidesighị ike na ihe nke kwesịrị omume n'ihi na ọ bụ ọtụtụ mmadụ bụ ndị na-enwe ike wepụta ntakịrị ohere were taa ahụhụ maka ọdịmma nke na-abịa na mgbe n'ihu cheta na mpaghara nke akwụkwọ nsọ nke anyị gụrụ n'ụbọchị taa ndị Galatia isi ise amaokwu nke iri na isii ọ na-eme ka anyị mara na anyị ga-ejegharị ije n'ikike nke mmụọ nsọ mgbe mmụọ nsọ na-edu gị ị ga-enwe ike mee ihe ndị a niile ya wee lụpụtara gị ezi ihe n'ọdịnihu agwa ndị ahụ dị njọ ọ bụ ihe a ga-ahụ n'ime ndụ gị gị onye na-ege ntị agwa ndị ahụ na-ebute ihere n'ime ezinụlọ ọwa agwa nọ n'ime ndụ gị gị onye na-ege ntị taa okenye eze nlewemchi agwa na mụ na gị na ọ dịrọ mma ka anyị nwee agwa ọjọọ ọ ka mma ka anyị nwee agwa ọma n'ime Chineke agwa ọma ga-abụ ihe ga-emenụ ka ụwa niile hụ anyị wee hụ mmụọ nsọ nke chineke nke na-edu ndụ mụ na gị ọ bụrụ si na onwe agwa ọjọọ nke dị n'ime ndụ gị gwa chineke gbasara agwa ọjọọ a ọ ga-enyere gị aka ọ ga-enyere m aka ka anyị wee hafụ agwa ọjọọ ka anyị wee hafụ ndụ ọjọọ ka anyị wee bie ndụ ọma wee nye aha chineke otito chineke ọma na-ege ntị chekụta na ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị ma ihe ndị na-eme ndị ahụ n'ụzọ gị ha ma ihe ndị na-eme ndị ahụ n'ụzọ gị ha adịghị otu ma ihe ndị ọ na-eme ndị ahụ n'ụzọ ihe atụ udo dịrị unu taa ana m anabata mmadụ niile ka anyị tụgharịa uche site n'akwụkwọ nsọ ka anyị hụdata isi n'ekpere chineke anyị onye udo onye na-adịruo mgbe ebi ebi bịa nọnyere anyị n'oge a dịka anyị na-emeghe akwụkwọ nsọ anyị ịtụgharị uche n'okwu gị mepee mmụọ anyị na uche anyị ka anyị wee n'okwu gị arịọ m ka ọ dị ụtọ n'aha jizọs amen Isiokwu anyị n'ụbọchị taa na-asị ọgbọ nke nọ na mgbagwoju anya ọgbọ nke nọ na mgbagwoju anya maọbụ obi abụọ ebe ihe ọgụgụ anyị ga-esi bụ na akwụkwọ ndị eze nke mbụ isi iri na asatọ iri abụọ ruo iri abụọ na otu wee zaa zie ozi n'etiti ụmụ Izrel niile chịkọta ndị amụma ahụ ruo ugwu kamel elija wee bịaruo ndị izrel niile nso si ruo ole mgbe ka unu onwe unu ga-anọ kpagharịa n'etiti ụzọ abụọ ndị a ọ bụrụ na jehova bụ chineke jesonụ ya ọ bụrụ baal jesonụ ya ma ndị izrel azaghị ya okwu ọbụla taa anyị kwuru sị isiokwu anyị bụ ọgbọ ndị nọ n'obi abụọ ma ọ bụ nọ na mgbagwoju anya n'ime akwụkwọ nsọ ka anyị na-ahụ n'oge ịha bụ eze Izrel o duhiere ọtụtụ ndị mmadụ ụfọdụ n'ime ha jesoro chi dị iche iche ebe obi ha nọ n'akụ na ụba na ihe ndị ọzọ n'ihi agwa ọjọọ nke ya na nwunye ya chineke zigara oru ya nwoke bụ onye amụma ya elija ka ọ ga gwa ya na mmiri agaghị ezo ihe dị ka afọ atọ n'oge a Izrel nọ na nsogbu nri adịghị ihe niile kpọrọ nkụ ala kpọnwụsịa ma ngwa ngwa afọ atọ gasịrị Chineke mere ka Elija bilite ịga were onwe ya gụọ Ehab na ezinụlọ ya n'oge a ndị mmadụ nọ na mgbagwoju anya ha nọkwa na obi abụọ ụfọdụ amaghị ihe a ga-eme n'ihi na ha nọ n'obi mgbagharịa nke bụ confusion there was confusion in Israel mgbagwoju anya juru ebe niile nke Israel n'ihe n'oge Ehab gịnị ga-eme ka ndị a nwee ike kweta ịnọnyere chineke maọbụ ịgbaso chineke n'ihi nke a ha na-achọ ihe ịrịba ama ha na-achọ ihe ịrịba ama nke ga-eme ka ha nwee kpebie maọbụ iso chineke maọbụ iso chi nke baal dịka ngachi ịhụ ọgbọ anyị taa bụ ọgbọ ndị nọ na-ele anya ihe ịrịba ama ile anya ihe ama signs and wonders tutu ha ekwere mara mee ka ha bụrụ ndị ga na-eso chineke ma ha ga-eso chineke ma ga-agafe arụsị ụfọdụ na-achọ ịhụ chineke n'onwe ya ka ha were anya ha abụọ hụ chineke tutu ha ekwere n'ihi na ha nọ n'obi abụọ ụfọdụ ekwenyekwa n'okwu chineke dị ka ọ dị taa n'ihi ihe arụ ndị na-eme taa n'ụwa ya mere akwụkwọ nsọ sịrị anyị na akwụkwọ mkpughe isi atọ amaokwu nke iri na ise ruo nke iri na asaa aga m olubeke ya n'olu bekee ma agụkwa ya n'Igbo Revelation chapter 3 verse 15 through 17 I know your works that you are neither cold nor hot I could wish you were cold or hot so then because you are lukewarm and neither cold nor hot I will vomit you out of my mouth because you said I am rich I have become wealthy and I have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind, and naked. Nke Igbo na-asịkwa otu a amatara m ọlụ gị niile ị jụghị oyi ikpeghịkwa ọkụ ọ ga-adị mma na ịjụrụ oyi ma ọ bụkwa n'ikpere ọkụ otu a n'ihi na ịdị ṅara ṅara ikpeghịkwa ọkụ ịjụghịkwa oyi m ga-agbụpụkwa gị n'ọnụ m iri na asaa n'ihi na ị na-asị abụ m anya, emewo ka m bụrụ ọkaranya ọ dịghịkwa ihe ọbụla n'akpa m ị matakwaghị na gị onwe gị bụ onye na-ahụju anya na onye kwesịrị ebere na onye dara ogbenye na onye kpuru ìsì na onye gba ọtọ amen akwụkwọ nsọ na-enye anyị ịdọ aka na ntị n'oge dịka taa ụfọdụ amaghị ebe ha kwụ akwụ ụfọdụ amaghị ha dị aka nri maọbụ ịga aka ịkpa ha amaghị nke ha ga-ekwenyere ọ bụ ikwenyere omenala ọ bụ ikwenyere na chineke otu ụkwụ n'ime chineke otu ụkwụ na amaala n'ọnọdụ dị otu a emeela ụmụ chineke ya ike ụmụ chineke amakwaghị ebe ha nọ akwụkwọ nsọ na-enye anyị uche zuru oke ka anyị soro ụzọ nke onye nwe anyị dịka akwụkwọ nsọ na-ekwu na akwụkwọ Luk isi itoolu amaokwu nke iri isii na abụọ Luk chapter 9 verse 62 na-eme ka anyị mara ọnọdụ gị na mụ jizọs sịrị onye ọbụla atụkwasịrị aka ya na igwe eji alụ ọlụ ịkụgharị ugbo ekwesịghị ile anya n'azụ onye ọbụla kpọrọ nwa nwa chineke ekwesịghị ịnọ n'obi abụọ o kwesịghị ile anya tụkwasị obi n'ebe chineke nọ ihe eji akụgharị ugbo bụ okwukwe ọ nọchitere anya okwukwe okwukwe n'ebe kraịst nọ gịnị ka ọ pụtara n'ile anya n'azụ mgbe ị mere ka obi gị otu nọ na amaala otu nọ na chineke mgbe ị mere ka obi gị otu na-achọ akụ otu na-achọ chineke ọ pụtara na ị guzosighị ike ịtụkwasị chineke obi gịnị ka ọ pụtara ọtụtụ n'ụwa taa bụ ndị kwerekwe ndị kpọrọ onwe ha ndị kristian ewerela ego kpọrọ chi obi ha nọ inweta ego ọtụtụ ewerela nhuku influence ọkwa n'ihe nke ụwa ịgba aka o ọ dịghị ihe iji n'ihi ka gịnị ka Chineke na-achọ n'aka anyị dị ka oge ochie onye nwee nchegharị asị ya dọwa obi ya dọwa efe ya izi ya were ntụkwasị n'isi izi na o chegharịala gịnị ka anyị na-achọ ị ga-adọwa obi gị chọsie Chineke ike abụkwala onye ifufe nke okwukwe ga na-ebugharị akwụkwọ nsọ chọrọ ka anyị bụrụ ndị ga-eguzosi ike ị ma na onye ọ bụla nke kwere na kraịst ga-ekwesị ike n'ime chineke ị gaghị adị oyi ị gaghị adị ọkụ chineke achọghị onye na-ekwesịghị ike n'ime ya anyị ga-agbalị nọsi ike n'ime kraịst kwere na chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri n'ihe ọ bụla nke na-eme n'ime ụwa onye mgbasa ozi ikechukwu kalụ egbe imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị mbụ ka amara chineke na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo